Alada, why already am I man? Okay. You say if you be bastard, shall you be bastard? Yeah. to trust you like the way you trust me. For my amigos, mommy, right non-stop, not sleeping. Shemendia Joe, I'm faded. Yeah, me do, yeah, me do, hey. Eh. One shot that I took and I'm sweating. Shut shut up, I'm too simple. I'm too clean, I'm too nice, but it's too joke. Why say you never do me ba No go play me like Drogba. Me won't change me shoe yeah. Oh, I really like the way you make I feel like that. See, I really wanna hug ya. Would you buy and make them go back? Good split, bend past the incense. You sweet ass woman Shy your feet to make you person go mad The Cali never make person go mad My baby took a pill, wish it, wish it, wish it For the club while you hold her there Sure they trust me with a whole lot Can't pose for my coda Memories don't die by we order Mentally psycho Money overload Igbo and shy Cause I'm the youngest in charge oh. i come where I enter the place, then they pass for me. I defeat them, they try, but yo, what they for me? My self-esteem, honestly, it's on like a thousand degrees. I still want they mint it, eh? sure you don't really want it with me. Everybody bad, baby, and don't know why I they catch feelings. Money they have accordingly, can't drop my facility, oh Everybody bad, baby.